ndị kọret nke mbụ isi nke iri na ise ma eme m ka unu mara ụmụnna m ozi ọma ahụ nke m ziri unu nke unu natakwara nke unu na-eguzokwa n'ime ya nke sitekwara zọpụta unu ma ọ bụrụ na unu jidesie ya ike bụ aha okwu njizi unu ozi ọma ahụ ma a sị na ọ bụghị na unu kwere n'efu n'ihi na enyere m n'aka unu na mbụ ihe m natakwara idebe na kraịst nwụrụ n'ihi mmehie anyị niile dị ka ihe e dewuru n'akwụkwọ nsọ si dị na erikwara ya na emekwara ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ dị ka ihe e dewuru n'akwụkwọ nsọ si dị na o mekwara ka kifas hụ ya anya emesịa o mere ka ndị ozi iri na abụọ ahụ hụ ya anya emesịa o mere ka ndị karị nnu mmadụ na ọgụ ise n'etiti ụmụnne anyị hụ ya anya n'otu mgbe ndị ka n'ọnụ ọgụgụ n'etiti ndị ahụ na-anọgide ruo ugbu a ma ụfọdụ adawo n'ụra ọnwụ emesịa o mere ka James hụ ya anya emesịa o mere ka ndị ozi niile hụ ya anya ma n'ikpeazụ ha niile dịka nwa amụkworo amụkwo o mere ka mụ onwe m hụkwa ya anya n'ihi na mụ onwe m dịkarịsịrị nta n'etiti ndị ozi ebe m na-erughị ka a m onye ozi n'ihi na esogburu m nzukọ Chineke ma site na amara Chineke abụ m ihe m bụ ahụkwara na amara ya nke e nyere m abụghị ihe efu kama adọgbubigara m onwe m oke n'ọlụ karịa ha niile ma ọ bụghị mụ onwe m kama amara Chineke nke soro m ya mere ma ọ bụrụ mụ onwe m ma ọ bụ ndị ahụ otu a ka anyị na-ekwusa otu a ka unu kwekwara ma ọ bụrụ na a na-ekwusa na emewo ka kraịst si na ndị nwụrụ anwụ bilie ụfọdụ n'etiti unu si aṅa na-ekwu na mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ adịghị ma ọ bụrụ na mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ adịghị emeghịkwa ka kraịst si n'ọnwụ bilie ma ọ bụrụ na emeghị ka kraịst si n'ọnwụ bilie ya mere ihe anyị na-ekwusa bụ ihe efu okwukwe unu bụkwa ihe efu ọzọkwa a na-ahụ na anyị bụ ndị ama ụgha nke Chineke n'ihi na anyị gbara ama megide Chineke na o mere ka Kraịst ahụ si n'ọnwụ bilie bụ onye ọ na-emeghị ka o si n'ọnwụ bilie ma ọ bụrụ na ọ bụ ezie na-emeghị ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie n'ihi na a sị na emeghị ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie emeghịkwa ka kraịst si n'ọnwụ bilie ma ọ bụrụ na emeghị ka kraịst si n'ọnwụ bilie okwukwe unu bụ ihe efu unu na-anọ na mmehie niile unu ugbu a ya mere ndị dakwara n'ụra ọnwụ n'ime kraịst lara n'iyi a sị na ọ bụ naanị na ndụ a ka anyị nwewere olileanya anyị n'ime kraịst anyị bụ ndị kwesịrị ebere karị mmadụ niile ma otu ọ dị emewo ka kraịst si na ndị nwụrụ anwụ bilie mkpụrụ mbụ nke ndị daworo n'ụra ọnwụ n'ihi na ebe ọnwụ sitere n'aka mmadụ mbilite na n'ọnwụ nke ndị nwụrụ anwụ sitekwara n'aka mmadụ n'ihi na dịka ọnwụ dịrị mmadụ niile n'ime adam ọ bụkwa otu a ka a ga-eme ka mmadụ niile dị ndụ n'ime kraịst ahụ ma mmadụ niile n'otu n'otu n'usoro nke aka ha kraịst dị ka mkpụrụ mbụ emesịa ndị nke kraịst na ọbịbịa ya emesịa ọgwụgwụ ihe niile ga-abịa mgbe ọbụla ọ ga-arara eze ya nye n'aka chineke onye bụkwa nna mgbe ọbụla ọ ga ori ka ọbụbụ isi niile na ịchị isi niile na ike niile ghara ịdị ire n'ihi na ọ ghaghị ịbụ eze ruo mgbe a ga-edebe uwe ori ndị iro ya niile n'okpuru ụkwụ ya dịka onye iro ikpeazụ a ga-eji ime ka ọnwụ ghara ịdị ire n'ihi na ihe niile ka o doro n'okpuru ụkwụ ya abụọ ma mgbe ọbụla oge kwuo ori sị edowe ihe niile n'okpuru ya ọ pụtara ihe na ọ nọghị ya bụ onye doro ihe niile n'okpuru ya ma mgbe ọbụla a ga-edowori ihe niile n'okpuru ya mgbe ahụ ka a ga-edo ọkpara ahụ onwe ya n'okpuru onye ahụ nke doro ihe niile n'okpuru ya ka Chineke wee bụrụ ihe niile n'ime ihe niile n'ihi na a sị na ọ dịghị otu a gịnị ka ha ga-eme bụ ndị a na-eme baptizim n'ọnọdụ ndị nwụrụ anwụ ọ bụrụ na emeghị ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie ma ọlị ọ bụkwa gịnị mere a na-eme ha baptizim n'ọnọdụ ha gịnị mekwara anyị onwe anyị na-anọ n'ize ndụ oge awa niile ọbụla eji m ịnya isi ahụ na-arụ unu ụmụnna m nke m na-anya n'ime kraịst jizọs onye nwanyị anyị wee kwụsie ike na ana m anwụ kwa ụbọchị ọ bụrụ na abụ m rịị onye na-alụ ọgụ megide anụ ọhịa n'efesọs dịka mmadụ si eme uru gịnị baara m ọ bụrụ na emeghị ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie ka anyị rie ṅụkwa n'ihi na echi ka anyị ga-anwụ unu ekwela ka eduhie unu mkparịta niile ọjọọ na-emebi omume ọma sinụ n'ụra mmanya teta n'ụzọ ezi omume unu emeghekwala n'ihi na ụfọdụ na-enwe amaghị ihe banyere Chineke ana m ekwu nke a ka m mee unu ihere n'iru ma otu onye ga-asị esi aṅa eme ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie ọ bụkwa aha arụ gịnị ka ha ji bịa onye na-enweghị uche adịghị eme ka mkpụrụ gị onwe gị na-agha dị ndụ ma ọ bụrụ na ọ nwụghị anwụ ihe ị na-aghakwa ọ bụ ya arụ ga-apụta ka ị na-agha kama ọ bụ mkpụrụ efu ma eleghị anya ọ ga-abụ ọka ma ọ bụ mkpụrụ ọbụla n'ime mkpụrụ fọdụrụ ma Chineke na-enye ya arụ dịka ọ chọrọ na-enyekwa mkpụrụ ọbụla n'ime mkpụrụ niile arụ nke aka ya anụ arụ niile abụghị otu anụ arụ kama otu anụ arụ nke mmadụ dị anụ arụ ọzọ nke anụmanụ dịkwa anụ arụ ọzọ nke nnụnụ dịkwa anụ arụ ọzọ nke azụ dịkwa arụ nke eluigwe na arụ nke ụwa dịkwa ma ebube nke arụ nke eluigwe bụ otu ebube nke arụ nke ụwa dịkwa iche otu ebube nke anyanwụ dị ebube ọzọ nke ọnwa dịkwa ebube ọzọ nke kpakpando dịkwa n'ihi na otu kpakpando dị iche na-arụ kpakpando ọzọ na ebube otu a ka mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ dịkwa a na-agha ya n'ire ure a na-eme ka o si n'ọnwụ bilie n'ereghị ure a na-agha ya n'ihe ihere a na-eme ka o si n'ọnwụ bilie n'ebube a na-agha ya na-adịghị ike a na-eme ka o si n'ọnwụ bilie n'ike a na-agha ya arụ nke mkpụrụ obi na-achị a na-eme ka o si n'ọnwụ bilie arụ nke mmụọ dị n'ime ya na-achị ọ bụrụ na arụ nke mkpụrụ obi na-achị dị arụ nke mmụọ na-achị dịkwa otu a ka edewokwara ya n'akwụkwọ si. mmadụ mbụ bụ adam ghọrọ mkpụrụ obi dị ndụ adam ikpeazụ ghọrọ mmụọ nke na-enye ndụ otu ọ dị nke mmụọ na-achị ebughị ụzọ kama ọ bụ nke mkpụrụ obi na-achị emesịa nke mmụọ na-achị soro mmadụ mbụ sitere n'ala ejikwara aja kpụọ ya mmadụ nke abụọ sitere n'eluigwe aha mmadụ onye ahụ ejiri aja kpụ dị mmadụ dị otu a ka ndị eji aja dịkwa, ọzọ aha mmadụ onye eluigwe ahụ dị mmadụ dị otu a ka ndị eluigwe dịkwa dịka anyị yirikwa onyinyo nke onye ahụ eji aja kpụ anyị ga-eyirikwa onyinyo nke onye eluigwe ahụ ma nke a ka m na-ekwu ụmụnna m na anụ arụ na ọbara apụghị iketa alaeze Chineke ihe na-ere ure eketaghịkwa ereghị ure lee agwa m na ihe omimi ọ bụghị anyị niile ga-ada n'ụra ọnwụ ma a ga-ewu anyị niile n'oge dịkarịsịrị nta n'otu ntabi anya mgbe a ga-afụ opi ikpeazụ n'ihi na a ga-afụ opi a ga-emekwa ka ndị nwụrụ anwụ si n'ọnwụ bilie na-apụghị ire ure a ga-ewokwa anyị onwe anyị n'ihi na arụ a nke pụrụ ire ure aghaghị iyikwasị ereghị ure arụ a nke pụrụ ịnwụ anwụ aghaghị iyikwasị anwụghị anwụ ma mgbe ọbụla arụ a nke pụrụ ire ure ga ori ereghị ure mgbe arụ a nke pụrụ ịnwụ anwụ ga ori anwụghị anwụkwa mgbe ahụ okwu ahụ edoworo n'akwụkwọ nsọ ga-eme bụ eloro ọnwụ rue mmeri ọnwụ olee ebe mmeri gị dị ọnwụ olee ebe ihe ọgbụgba gị dị ihe ọgbụgba nke ọnwụ bụ mmehie ike nke mmehie bụkwa iwu ma ekele dịrị chineke onye na-enye anyị mmeri site n'aka onye nwanyị jizọs kraịst ya mere ụmụnna m m hụrụ n'anya guzosie n'ike bụrụnụ ndị a na-apụghị iropu eropu ndị na-alụbiga ọlụ onye nwanyị anyị oke mgbe niile ebe unu matara na ndogbu unu na-adọgbu onwe unu n'ọlụ abụghị ihe efu n'ime onye